AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye Igbo onye na-ege ntị n'ụbọchị taa ndeewo n'ezie obi dị m ụtọ ịnabata gị na ohere ọma nke a nke Chineke nyeworo anyị iji nọkọọ ma tụgharịa uche n'okwu nke ezinụlọ n'otu aka ahụ ana m ekelekwa Chineke onye doro anyị ndụ rue n'ụbọchị taa onye mekwara ka anyị nwee mmasị nke ịbịakọta n'otu dị ka otu ụmụnna ana m asị ka onye nwe m gọzie gị ka Chineke nọnyere gị ka onye nwe m na-edu gị n'ụzọ niile ka udo ya bụrụ nke gị n'ezie n'ụbọchị taa achọrọ m ime ka anyị ghọtasị na ntụgharị uche anyị n'izu a ma ọ bụ n'ụbọchị ndị a ga-adabere na agwa anyị agwa nke m na-akpa agwa nke gị onwe gị na-akpa ihe ahụ eji mara m ọ bụ ya emee n'otu mgbe ma ọ bụ mgbe ọzọ asị ihe a bụ ndụ onye a amaghị m otu m ga-esi mee ya ka o doo anya anya ọ bụrụ na anya ruo anyị ala anyị ga-achọpụtasị na nne ọbụla ma ọ bụ nna ọbụla ewere mkpesa gbasara nwa ha weta n'ụlọ nwaanyị ahụ pụrụ ịsị amaara m ndụ nwa chere ka ọ lọta ka m jụọ ya nwoke nwekwara ike sị amaara m ndụ nwaanyị m ọ lọta ma jụọ ya chetakwa na mgbe gara aga mgbe ọ na-abụ nwa agbọghọ topụta ebido na-azọwasị ala n'ụlọ ha agba nne ya na nna ya n'ihu ma ha ga-ekwe ka onye dị otu a lụọ nwatakịrị dị otu a ọ bụrụ na ọ daba n'ụdị ahụ ị mara na ọ dị mgbe ọ ga-eru asị ka nwa agbọghọ ahụ gaa ebe ahụ a na-achọ ịlụ ya nọọ otu izu ma ọ bụ izu abụọ ọ bụ gịnị kpatara a na-eji eme ka nke a dị ire ọ bụ n'ihi na a chọrọ ịmata ụdị nwatakịrị ọ bụ amara ma ọ bụ nwatakịrị ya na mmadụ nwere ike ibi n'akụkụ nke ọzọ n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche nwatakịrị ahụ na-aga ebe ahụ a na-alụ ya na-eleru anya ala ịmụta ma chọpụta ọtụtụ ihe ọ dị ụmụ nwaanyị ndị ọ bụ ihe ọ bụla ime na ọ na-adị ha mma bụ ndị nne dị ka ahụ doro anya na nso nso a ọ dị otu nwaanyị ọ bụ ọ dịghị nwaanyị ọ bụla nwa ya na-akpọbata na-anọta n'ihi gịnị agwa nne ya agwa nwaanyị ya bụ nke jọgburu onwe ya ya ara nwa ya inweta nwaanyị ọ bụ ya kpatara mgbe ahụ a na-asị nwaanyị gaa ka ị leruo anya ebe ahụ a na-alụ gị ma ọ bụ ka ha leekwanụ ụdị mmadụ ịbụ ọ bụ ha na-ele nwatakịrị nwatakịrị a na-ele ha ọ dị ihe nwatakịrị ga-ahụ ya ruo ya sị nne na nna ya tụfịa kwa aga m ịga n'ezinụlọ ahụ ọ dị ihe nne nke nwoke maọbụ nna ya ga-ahụ ya sị nwa a ga-abịa n'ụlọ anyị ụkwụ m chaa ụcha ji oji ọ ga-azọ n'ezi ha ọzọ ọ bụ otu a ka a na-esi amata ihe bụ agwa mmadụ ọ bụrụ na anyị kpọtara nwatakịrị ka ị nyere ya aka mata na nwatakịrị ahụ na-abịa n'ụlọ gị ka ị mụọ agwa ya nwatakịrị amụọ agwa nke gị ọ dị ụmụaka ọ bụ ha eruta ha hụ nne ha ukwu n'anya karịa nna ha ukwu ọ dịkwa na ụmụaka ndị ọ bụ erute ha hụ nna ha ukwu n'anya karịa nne ha ukwu mgbe ahụ ị na-asị nwatakịrị a n'ezie agwa ya adịghị mma ka a ya mụ na ya agaghị ebi nwatakịrị nwere ihe ndị nke ọ na-achọpụta n'ebe gị onwe gị nọ pụrụ ime ka ọ sị ihe ọ bụla ọ sọrọ ka emee otu ọ bụla esi nye ya okwu nke nkwali ya asị na gị na ya agaghị ebi ọzọ nwatakịrị dị otu a bụ ịchọọ ịkagide ya anya donwe ya n'ụlọ gị ịpụrụ ịga ọrụ ma ọ bụ nwaanyị gị apụọ nwatakịrị dị otu a atụtụrụ ihe ya rie mbọ mbọ gbakwuru nne ya na nna ya n'ihi na ihe ọ hụrụ ka anya ya ihe ndị a niile anyị na-ekwu okwu ya ọ bụ ihe gbasara agwa ọbụna n'ụlọ ebe anyị na-arụ ọrụ e nwere ọtụtụ ihe nke anyị ga-eme ma ọ bụ dị agwa anyị ga-akpa elecha ya anya asị na agwa a jọgburu onwe ya na a ga-enye onye a ntaramahụhụ dị otu a n'ihi ụdị agwa nke ọ kpara ihe m ji na-aga n'iru na ihe ndị a dịka ike m matakwa na ọba echiche nke otu onye amakwara m na gị onwe gị mụ na gị na-atụgharị uche n'ụbọchị taa na-eṅomi ya n'ụzọ nke gị ọ dị agwa mmadụ ga-akpa sị ka enye ya ntaramahụhụ agwa ekwesịghị ekwesị ọ bụ ihe o ji dị mkpa na anyị ga-eleba anya na agwa anyị n'ụbọchị ndị a lee otu anyị ga-esi wee bụrụ ndị ga-enwe ike chịsa agwa ndị ahụ nke na-ekwesịghị ekwesị ma gbanwere ha na agwa ndị nke kwesịrị ekwesị ama m na ọ bụ ihe rara ahụ ma achọrọ m ime ka anyị mata n'ụbọchị taa na ọ pụrụ omume anyị pụrụ ịgbanwe agwa ọjọọ anyị anyị pụrụ ịchịsa agwa na-ekwesịghị ekwesị anyị pụrụ iwelitekwa agwa ndị nke dị mma ọ bụghị ihe dị mfe o gị onye mụ na ya na-atụgharị uche ya mere ajụjụ wee na-ajụ sị ọ bụ gịnị bụ agwa m na-achọ ime ka anyị matasị na agwa bụ ihe ndị ahụ m na-eme mgbe ọbụla ihe ndị ahụ ọba ahụ asị nke a bụ agwa nlewemchi otu a ka ọ na-esi akpa agwa ihe ndị ahụ ọ bụ m na-eme ya ọ dịghị ikike nke m na-ewepụta iche iji ime ya mgbe ụfọdụ a na-ama amata mgbe m ji na-eme ihe ndị ahụ ọ bụ ihe a bụ ihe a na-akpọ agwa m ma matakwa na anyị na-enwe agwa ndị a ma emesịa agwa ndị a abụrụ nke na-achị anyị nke pụtara na ihe ahụ nke anyị na-eme bụ ihe anyị bụ maọbụ ihe a na-eji amara anyị biko nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ọ dịkwala mgbe ị nọkọta gasị ọ dịghị ihe m pụrụ ime maka ihe dị otu a nke ahụ bụ agwa m ọ bụghị eziokwu nke bụ eziokwu bụ na ihe ndị ahụ bụ ihe ndị dị mma nke ị chọrọ ime ị pụrụ ime ha ị pụkwara ịhapụ ihe ndị ahụ bụ ihe ndị na-ekwesịghị ekwesị nke a bụ eziokwu doro anya ma ebe ntụgharị uche nke a ga edoro anyị na-aga bụ n'ihe ndị ahụ nke bụ ihe Chineke chọrọ ka mụ na gị mee nke bụ ezi ihe n'ihi na ọ dị mfe ịghọta sị na ọ bụrụ na anyị kpọọ ezi ihe mkpa bụrụ ndị agụọ ime ezi ihe na-agụ anyị ga-abụ ndị ga-enwe ike merie ọtụtụ ihe ndị na-ekwesịghị ekwesị n'ime ndụ anyị dịka akwụkwọ ndị Rom isi iri na abụọ amaokwu nke ohu na otu na-eme ka anyị mara marasị na anyị pụrụ iji ezi ihe ma merie ihe ọjọọ ekwere m na nke ahụ ọ bụkwanụ n'ebe a ka m gbakwasị ụkwụ nke ntụgharị uche anyị n'ụbọchị ndị a dabere ebe ọzọ m ga-achọ ka anyị leba anya bụ akwụkwọ ndị Galeshia isi ise amaokwu nke iri na isii ọ na-asị ma asị m na-ejegharịnụ site na mmụọ nsọ unu agaghị emezukwa agụụ nke anụ arụ ma ọlị gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị chịsatụ okwu a n'ebe a n'ụbọchị taa echi ka anyị palitekwa ebe anyị kwụsịrị ya gazie onye okenye eze nlewemchi imeela ọ ka udo chineke chia n'ime ezinụlọ gị taa ị nyere anyị ozi ọma nke ezinụlọ nke na-echekwutara anyị na agwa eji mara anyị dị mkpa mara na agwa ọma ka mma karịa ịchụ àjà nzuzo ana m arịọ gị onye na-ege ntị gbama agwa ka chineke dozie okwu ya amen chineke ọma na-ege ntị chekụta n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 0706 3637224 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yaho arigiria at yahoo dot ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sịrị n'ime akwụkwọ nsọ ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị onye nwanyị anyị ụmụ ya n'ezie Chineke agaghị echefu ụmụ ya ụmụ Chineke unu abịala ya anyị na-ekele Chineke n'ihi na ohere ọma nke o nyekwara anyị oge awa dị ugbu a ịbịa tụgharị uche ihe dị n'akwụkwọ nsọ tupu anyị na-aga n'iru ka anyị mechie anya n'ekpere onye nwe anyị jehova anyị na-ekele gị ebe ọ dị ukwuu n'ihi ya ohere ọma nke nyere anyị ịbịa tụgharịa uche na akwụkwọ nsọ biko bịa nọnyere anyị kwee ka anyị ghọta n'aha jizọs amen isiokwu m ji bịa n'oge awa dị ugbu a bụ ọgbụgba ndụ ọgbụgba ndụ anyị ga-ewere ihe ọgụgụ anyị site na akwụkwọ jenesis isi iri na asaa amaokwu nke mbụ na nke abụọ ọ na-asị mgbe ebram bara ọgụ arọ anọ na iri na iteghete jehova mere ka ebram hụ ya anya ọ sị ya mụ onwe m bụ chineke nke pụrụ ime ihe niile gị jegharịa n'iru m bụrụkwa onye zuru oke ka chineke gọzie okwu a n'aha jizọs amen ebe a dị oke mkpa chineke nke anyị na-efe ọwụ chineke nke ọ na-adị ya mma ka anyị na ya nwee ọgbụgba ndụ ọgbụgba ndụ a bụ ka anyị na ya mekọrịta ihe ka ọ nọnyere anyị anyị anọnyekwara ya mgbe ihe na-esiri anyị ike ya oyere anyị aka ya ogboro anyị mkpa anyị dị iche iche ilezi anya na akwụkwọ ebe a gụrụ ọ sị na nke pụrụ ime ihe niile gị jegharịa n'iru m bụrụkwa onye zuru oke ebe ahụ dị oke mkpa bụrụkwa onye zuru oke ndị bekee na-akpọ ya be mgbe chineke yara abraham bịa nwee ọgbụgba ndụ o nwere ihe chineke si abraham ka ọ na-eme ọ ya nwa ebe anyị gụpụtara bụrụ onye zuru oke na ịga n'iru m bụrụ onye zuru oke nke ahụ dị oke mkpa ka anyị ghọta nke ahụ nke ukwuu n'ihi na mgbe mmadụ ya na ibe ya ọ dị ka nwaanyị ya na di ya ha nwere ọgbụgba ndụ husband and wife o nwere rol ihe nwaanyị ga na-eme ebe di ya nọ nwerekwa ihe nwoke nke ewu di ga na-eme ibe nwunye ya nọ otu ọgbụgba ndụ ahụ alụmalụ ahụ a na-aga n'iru nke ọma ya mere Chineke chọrọ ka Abraham na-aga n'iru ya ka ọ wụrụkwa onye zuru oke ma o mekwala mmehie ka ọ na-aṅa ntị ka ọ wụrụ onye na-edowe iwu ya oge niile ị na-agụdakwa ebe ahụ chineke bịa ya ime nka m ga-agọzi gị m ga-eji ụmụ ụmụ ọtụtụ ụmụ agọzi gị ị ga-enwe akụ chineke wee gụpụtacha ngọzi ọ ga-enye ebraham ma ọ bụrụ na o zuru oke anyị gụkwa ihe dị na exodus isi iri na itoolu amaokwu nke ise anyị makwa ebe ahụ ebe ahụ na-arụtụ aka mgbe chineke ya na ndị israel bịa nwee rue na ugwu sinai chineke si ha unu ga-awụ nke m unu ga-awụkwa ndị isi ọchụaja ma ọ na unu dowo ọgbụgba ndụ a mụ na unu mere unu dowo iwu m den m ga-egbere unu dịka nke m ụwa niile bụ nke m mana unu ga-awụ ndị pụrụ iche nye m ị hụkwala na ọgbụgba ndụ abatakwala ebe ahụ na ọbụbụ isi iri na itoolu amaokwu nke ise ya mere mgbe ọbụla anyị na chineke nwere ọgbụgba ndụ dịka anyị na-eme baptizim hmm, o dị mkpa ka anyị na-eje ije nke ezi omume otu ọnwụ ngọzi niile chineke chọrọ ịwụkwasị n'isi anyị ya ọ dị ire anyị bịa nwee ọgbụgba ndụ dịka anyị na-eme baptizim anyị na-eje ije nke mmehie o nweghị otu chineke ga-eji emezu nkwa ahụ o kwere anyị ọ ga-akpapụ anyị sị onye nka mụ na ya nwere ọgbụgba ndụ ọ pụọla n'ụzọ njem ya adabaghị iwe ga-ewe chineke anyị rịọ ya rịọrọ oge ahụ ọ gaghị aṅa anyị ntị mana ọ bụrụ na anyị na-aṅa ntị wụrụ ndị zuru oke na ọgbụgba ndụ anyị na chineke nwere na-edowe iwu ya chineke ihe ga-agara anyị nke ọma anyị kpọkue ya oge mkpa ọ ga-egboro anyị mkpa anyị ndị mmadụ na-emekpa anyị ahụ anyị kpọkue ya ọ ga-azọpụta anyị ekwensu agaghị enwe oke n'ime ndụ anyị n'ihi gịnị anyị na ya gbara ndụ nke ọzọ anyị na-edowekwa iwu ya dịka ọ chọrọ ịgụkwa ihe gbasara jizọs kraịst mgbe jizọs kraịst ya na ndị na-eso ụzọ ya oge ha na-enwe oriri nsọ ọ bịakwasị ha ọbara ọbara nke m iji zikọ ọgbụgba ndụ mụ na unu nwere ị hụla na jizọs abatakwala ịbịa mee ka anyị na ya nwee ọgbụgba ndụ ị hụla ya jizọs kraịst na-asị ya ọ bụrụ na ị hụrụ m n'anya mee gịnị dowe iwu m ọ dịkwa otu ahụ ebe a anyị gụrụ na abraham ya na chineke ilezi anya gaa hụ ụzọ ibe atọ ọgbụgba ndụ ọgbụgba ndụ ọgbụgba ndụ ndị a niile na-edowe iwu ya jizọs kraịst ihe na-agara ha nke ọma n'agbanyeghị otu ekwensu ji alụsị ha ọgụ jizọs kraịst nọ n'akụkụ ha ihe na-agakwara ha nke ọma ma ọ bụrụ na egbughị egbu oge ikpeazụ a ọ chineke ekwekwa ọ bụrụ na egburu gị egbu n'ikpete maazụ ị ga-awa onye bie ndụ ebighị ebi ya mee dịka ụmụ chineke ndị nwe ọgbụgba ndụ ebe chineke nọ ma jizọs kraịst ka anyị jisie ike na-edowe iwu ya chineke oge ndị a mgbe anyị na-eme nke a onye nwe anyị aha gị gọzi anyị ọ ga-eme anyị mma n'ikpete maazụ anyị ga-awụ ndị na-ege ekesa alaeze ya n'aha jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu ezi enyi m ọma na-ege ntị ka anyị kwere n'ime chineke onye na-emezu nkwa nke o kwere anyị ma n'ime ụwa ma nke na-abịa abịa ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa na-akpa agwa chineke ka anyị na-emezu nkwa nke anyị na-ekwe ma ọ bụ ụmụ anyị ma ọ bụ di anyị ma ọ bụ onye ikwu na ibe anyị ka anyị gbalịa na-emezu nkwa nke anyị kwere site na jizọs kraịst onye bi n'elu igwe na-emezu nkwa nke o kwere anyị ọ ga-emezu nkwa ahụ n'ime ndụ gị n'aha jizọs amen onye mgbasa ozi egwu anyanwụ okoye imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa oziọma nke na-ewuli mmụọ anyị arụ ekpere anyị bụ ka ịhụnanya chineke ngọzi ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yaho dot com maọbụ arigiria atgmal com arigiria atgmal com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 7224. 070-6363-7224 mara na ị nwere ike ịga ozi ọma nketa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo